arụzi mmadụ so anyị wee na-arịọ ndị branch dị iche iche ka emepuo ka mmanụ ka okwu na-eruo mbọsị mitin ụzọ ọbụla m were jere mitin ka branchị ọbụla site ndị otu ndị branchị ha ka ndị ọbụla wee na-ama ihe na-eme so dịka m nwere ọmasị ọka branchị ya ma a sị na uru usoro nso ha na nna nkịta anụma bụrụ onwe na bụ ọka so m nwere ekele mụ dominate in that. And I go and say, not very well. But you will not run away. Not stakeholders. You never have gathered for this stakeholder. And then, because now I'm on the list, I'm on the good tomorrow. I'm on such as America, I'm Pastor Pius Welker. And I'm eh, one of the members, I'm an executive member and the But what happened there is city now where everybody's out. So who are they? Who are you loyal to? Or these people that appointed you? for what? That is my number one. Number two, the former uh, caretaker has it been dissolved? Where? This one now has it been inaugurated? Then lastly, uh, uh, where is the ground? How about you? Your Adela is now. How about the PG? Are you PG or chairman cabinet? Mwere Akademi. Kuma. Kuma. Kuma. Kuma. 我来给你们弄。阿松哥会做做干菜嘛？来，来，我来给你们弄。我来给你们弄。你是谁给你们？哎，老板，老板，麻烦麻烦，大哥大哥，这个是干啥玩意儿？哦。 election actually man one month contest but I am not going to have one half one year I am not that I am going to that side and I become surprised so one of the that's not the big not like of my night Number one. So, Mama was there. คือดูตาตายนะครับไปทันนั่นเรียกว่าจีบคนตัวใหญ่มาได้ไปทันผมเนี่ยนะมีเสื้อเจ็บเนี่ยอันนี้ไม่ได้ไปเลยนะเขาจะไปดูดูใหญ่ใหญ่ที่ตุดมาเอาเสื้อผ้าดินประมาณนั้นมาเสย้อผ้าไม่ได้ดูไม่ได้ทตอะไรไม่ได้ทำอะไรไต่ได้เห็นอะไรไม่ได้เห็นอะไรไอ้ตอนแรกไปทำอะาร so the way they cook because they are la la la la la gbẹmẹ ẹgbẹ gbogbo yẹ yóò kọ mi láyé nàkọ ẹ náà yóò sọgbọn mi láyé nàkọ ìyá yẹ láyé àmọ́ yóò gbọ́ ọ̀rọ̀ àti ìyá pátá wà máa yá mo yẹ kéré mu Mo yẹ kéré mu o, mo yẹ kéré mu o, Chairman, members. People now want to open the money Ụmụ obere nwe ama ọ ajụjụ dị okwu a. Nọmba wan bụ na oge emere practical kọmiti nke gara aga oge okwu onye isi ya. ya so can you get the and maybe that in three weeks time I àṣẹ ayẹyẹ yẹn kẹ yẹn wọ election on twenty two june or wọn bí ẹ mẹsì that election on twenty two may ebu ẹni yẹn to next year because of another election. àwọn asọ́rọ̀ yà mẹ́kíkẹ́ mẹ́kíkẹ́ mẹ́kíkẹ́ lu ẹ̀dá twenty two I can't survive the election. retie nwa ibe m wụrụ aka edere n'akwụkwọ abụ bụ three months and from now till that three months okere oru that next year kedu assurance unu nwere kedu garanti unu na-enye anyị nwa ebe a ma within that three months na-eme emechu because we will lose that next year. Ka bụ gaa mgbe o dowebara ihe na-ekwu bụ na ụmụnwere nọ na panel of empire onye akpata na emere election until na the result or report of that panel empire apụta mwe ọbụlanwere n'okwu eme election the report ekere ọmụgwọ ya ma ọpụtago o nwere one case anyị nwere na Abuja ndị ese case ya nwa a na-akọwa na ihe ka nọ na panel of inquiry na without the panel of inquiry na the report of that case ya pụtara mụnwa na-ese mba ibe gị na ọ na-agbagodo ọnwụ na panel of inquiry nọnyaji DGA election nọnyaji report ikpe ahụ na anyị nwere na Abuja nọnyaji ụdị ogologo Igbo na Mgbe Iranchi ọ̀kanfusẹ́ ọ̀hún náà kedu maka that panel of inquiry onye agakwa ike ekele m iwe Mwere ekele m uru. Mwere ekele m uru ẹ̀rọ ìrìnàjò akọ́nù nílẹ̀ ẹ̀rọ akọ́nùjà lọ́sì akọ́nù lò ní ọkọ̀ǹkọ̀ ní ilé èkó ní ọ̀rẹ́ tẹ̀ èkó ẹ̀ ń wọ̀ wọ́n ní ọ̀rẹ́ tẹ̀ àbúrò àká ọmọ ẹ̀ ń gbé aláwọ̀ ọ̀gbà mọ̀ ọ̀gbà lámùlò. Òwúrọ̀ kúrẹ́ ni a máa yà á ti mú ẹ̀ ń wọ̀ Sọ́dọ̀ ayé mi tọ́ ọmọ ayé mi rà tọ́ ọ.

Kadija gọọmenti kọrọ unu na ya kama kuro kedu ife ya kedu ife bụrụ a terms of reference ka m nwere mmadụ anyị enye enye ka anyị na-esi ndụ nwere ekele m aba aba nwere oge Thank you. Mu yɛrɛ kɛnɛ mun don? Mu yɛrɛ kɛnɛ mun don? Aa mu don yɛrɛ kɛnɛ mun? Aa mu tɔgɔ bɛ yan n'a sɔnna. Aa an bɛ taa sɔrɔ yen na. wee jụọ masịba kedu ndị ya rụrụ ụlọ ọrụ ọrụ gọọmenti ya dịrị eme so these are the people that we need to that's all and be the group we mention ime ime the train ọ dị nominate amara onye nominate ya bụ kebe eziokwu mana nomination niile eme esiro from ogun mind o si from Different variations. Listen. You are now. So now the government they use. I'm actually very good. We never have that when they see that. Never have that. I'm not bad. Thank you, God. Then, um, Little Madigo CTC, Madigo uh, Dissolve, and you know, Madigo by virtue of this letter automatically holds this. Secondly, I was at this letter on Monday. That submit is here, God is ever alive, submit the appropriate quarters. Then we went back on Tuesday to the commission. I find that na Friday, go 25th of do online and you need to your patient. Our appointment starts immediately. Thank you. Then the issue of uh, the address as BG. Um, as a matter of fact, I don't know BG. That would be a competition. Yes. Mana, I don't know na BG our own way around. Federal way that God here it. So please, Abraham will be it. You have to be chairman, caretaker committee, you know the general assembly. Mana, I'm coming. Mana, how come I go give BG? Mana, I'm not going to give BG. See, I was on BG. So, no, go, you have to let me go. So, onye mụrụ ka hụrụ BG yẹ wo ni wo aka ẹgbẹ ẹlẹtọ ìwé ìdẹkùtì pg ìrè pg àwọn àmà àdá wù yẹ náà sọ ọbẹ tẹ wọ àyà. Nna ẹsẹ̀ mo ok mo ọkẹ ẹkẹ ẹkẹlẹ kọ kẹlẹ ẹkẹlẹ kọ kẹlẹ la wẹ́n náà yọ support ibi ko adúlá kò sí ẹ̀kọ́ support wa ibi ko support wa. Then uh, uh, Mr. Amobi Dogo, Dogo sị na caretaker gara aga, abanyere anyị 22nd uh, June for election. Na mbere mbe na ya anyị ha, na-ekwu na ọ bụrụ emezie na 22nd. Na ọzọ ya emezie ga-abụzi after election. Well, um, ibe m na-ekwu na nke ahụ, ụlọ gọọmenti ọzọ gọọmenti nyere aka date emesịsịa gasụrụ elektọ niile na Anambra and na ọ bụ na gọọmenti lift over for elektọ ọsọ Anambra niile ma iwe chịkwa elektọ ma ta milion ka asụsụ ndị ndị ọ bụ na ha ji wee bibi dọkịta ha ji kwụsịa n'obodo mgbe e jiwe mee elektọ na Anambra bụ ndị isi iri ọgbanyela onye mere n'ụlọ elektọ then what do I do also? See, I cover my resort. I have an electron in three months. Uh, it is our desire. I hear here, government, at least here, uh, directive, or several governments. I draw, I draw in our body, inside, I hear here. That's what government are. Bàbá náà, ẹ wọ́n tẹ̀lé ọ̀nà lẹ́tà. definitely Thank you. Then the next one will call will uh, call to a of economic issues. Uh, the report on how will it affect electoral and body. Here budget I want to believe as a person now before the way this and that's Emma Gani on the four from the two zero either twenty seven or twenty two twenty second of June every day na government said to go aside the issue of panel environment because all na government na dey insist let your your panel of panel let your best friend never stand out i don take papa kari any. dey so for the fact mama yan like the second of June even though dem dey cancel wire because all those people na the other cancellation ml 2019. thousand and nineteen this example. So na mo believe na government must have finished everything and have honour their property and peace of course. Maybe na bá dé ìdíje, na bá àti àwọn meet any other kind of jọ. Ma na bá wọ́n dọ̀ sí pọ̀ ní àjẹ́ lẹ́tọ̀ ní ṣe. Amadu na wọ́n lè lè. So that's for that. Then, uh, uh, <coughs> okay. Then uh, Samuel Owegbusi lụrụ ajụjụ maka uh, terms of reference uh, the terms of reference na nwere abụrụ anyị n'afọ and uh, anyị enwere leadership na-achị o amata ihe ọbụla mere ọsị abụrụ nwere na enwere disaster na mwere disaster bụ ebe bụ ugbo mmiri mmiri na-achị ndị anyị enwerele ndị agha appoint ya na estia ya first of the community pending <coughs> one government you understand to say okay go So, my terms of reference are here. I need to go document here. That is why our our, our name, we can committee, is self-explanatory. Anything you can take up, you are not bound it. No, the document, pending when the right thing will come. Okay? So now, how do you look at that caretaker as an absolute? No caretaker care. And, hey, like three months. I should get a student with. Then, government is saying, na nufuru bɛ n'ayɛ olu tɛ bɛ lɛ kuru mu yɛrɛ bɛ lɛ kuru mu yɛrɛ tɛ yɔrɔ yɛrɛ ayɛ three months ɛ matter of fact and uh, we are off we are free about three months na ne b'a yɛ tɛ wɔ ne na ne b'a yɛ adiɔsa our people is restored so ani y'a fara yɛ our own people to see ani push to make sure that by that by that uh, three months ne yɛrɛ bɛ na election. Then, on one of the government teaches ban officially, Governor MSC election in second June. No, I was listening. I not seen any document in that regard. I'm not going to see Nanyan. Oh, you look mad. You understand? Come on, even man, government elected according to the electoral uh, electoral committee and uh, the immediate past capital committee. Now, since I had like two days, and after that, they one to December because of June àwọn etí ìfúwó June kótó agitation ló dé báyìí àárọ̀ àwọn wáyé àwọn etí ìfúwó June ló dé so ló ń gbẹ̀rẹ̀ and ẹgbẹ́ ọ̀bọ̀nà gọ́ọ̀mẹ̀ntì ìwé ẹ̀sìn àwòlẹ̀ àwòlẹ̀ pray that baba nàìjíríà will be your best. Mwere kere moun. Mwere kere moun.

wetin na first thing ọkọ àwọn adákùn ní polisi àwọn àpọ̀jù wọn náà tàbí wíwẹ́ dání mú èdè abẹ́rẹ́ sẹ́wọ̀n wọn náà wọn náà na ọkọ̀ àwọn wáyà kéde wọn lórí a asọ̀tà kẹ́lẹ́ mú a bọ́kẹ́ náà máa yẹ kẹ́lẹ́ nínú ẹ̀ bẹ́kẹ́ ya nke dị mma ma nne ya were ọnụ na-abịa n'azụ bɛkɛra kunu na kanu so bɛbɛ yɛ ni yakunu na kanu tu n'ɛmɔ ni mɛmɛ ja kunu nsa yɛ yɛrɛ kɔtɔ yɛ kɔtɔ yɛ wọn akɔ si yɔrɔ wɔ abia muwe ɔmɔ yɛ bɛtɔ kan buwa yibɛ mu na mɛ nne yɛ adi wɔn ma abumɔ yɛ nne nne yɛ kunu yɛ na awuta yɛ kɛ ja awuta yɛ kɛ yi yɛ di ma mụnwa gbara nọ wee maka nke ndị ahụ ọkpa wee lọta na na mmadụ ibe chọrọ ebe ahụ ụmụ nwa bụ ndị a ọ e chọrọ nwa ndị nwere oruba ime na mmụọ gbasara igwe zie na e maka na ọ bụrụ na ọbịa ga-eme mkpenye ugboro na-atọ ka a na-akatụrụ kebe nwa onye mmụọ ọtụtụ ndụ a na-akatụrụ walima ka muwari na roba wani nan ba muwari balo ibe iwo dwam na ro ibe ne ka mbalo be na na ko tiri mo no so da le an ma ta na whatsapp na ba wo ku na ka afu ibe to ko mo tell wo na be ku siko ma ne ku wani na na nwe an ma ko ka nje ko tonu ka je ku ta ba mo na ko tonu ni ya ba na ko tonu na so ibe to ka ko don da ko na ko no ni so te on na ko e ku ma ni na ki tira na wo ni to muna mage wa ti muwere muna mage la muwere hapo muwe na dress ya wana muna mage la na ti muwere muwe na dress ya sika boga kamba muwe na muwere ewa kumini na mwa na muwere the law wana wala mwe kumwa na ewa muye kulu wa mwa ibe muwere ya na ele telebe na ma na ba ebe ya na ba ebe sina kwa wala muwere wana muna mwa muwere

mgbe echere ala na-ezoro m echekwa m ihe ruru ọnwa ịsatọ oneke ka omebi elu na na-abịa ya ka sị ka m ji nwere ndị niile nwere ahụ kwụnye ogunkwọ ogunkwọ na na beze beze ọkọkwa ndị jere oge egwegwu ebe nọ ndị mmiri ilu ọkụ ime okwu ọnụ ebe obodo ya na beze ya kọka na obi bere anọ enwe ọra nnọọ bụ kanụ ya bere anụ ka ọra ka egwu anọ onye dị nnọọ mmiri ọkụ mgbe na kana owu ọnụ ebe asị gaa ịsatọ nnipa no na kuro akaaba no a ɔwɔ no a yɛbɛdi na nam nam kuro de ana mmɔno bi na mu Adventures are hopefully Germany can come Germany, Germany, Germany, Germany, people outside when preaching in Hazard na asị ka ndị ọrụ tiri aba m kwụsị akwụrụ ha fọma bịa Current common life president in the So that one is also on the match area. I don't have to do the wrong hour. What something I can do, I'm not going to have already. Very well, I think when I listen to the either idea wajen wuri aya wani da su da kuma ya ci da ɗin kuma da abata so yin si an kula ko da ma kwana cikin ɗin wuri because I can see the election on my I used to advocate say ọbụla I can see the election na ndị nọ na-achị achị ga-alị gawa ndị ọgwụ adamụ ahụ dịrị ihe ezo ọ na-ala achụwa nwata m anyị amụrụzi mgbe ejiwa nwoke ma ọ bụrụ down our own document. So table wa ayé pàdé. Bẹ́ẹ̀ sì àwọn obìnrin náà jẹ́ wòlá. Àyàjọ àwọn ọ̀rẹ́ ìgbòjì gbọ́dọ̀ jù náírà. Bọ́ọ̀ jáde kà. Ndị iche si kete ka piji ọgbọ ọrụ mmiri nwanyị a si ejiri wee nọ. And nwa ala ọbụla gọọmenti na ọtọriti na-arụ ọrụ ọrịa ọtọriti ahụ na ọrụ. Sunu ji akwụkwọ, abụghị ndị ju ụlọ ịrụ ọrụ.

adịghị ahụ dada sirila anya elekshọn anke ụba datile mmadụ anya n'ihu ana rotu ana nọrọ sa ana rotu sa na mmadụ anya n'ihu sie bụ igbo ka akwado ndị ma ajụjụ mgbe dị na sikporo kia talaga ara n'izu na ya wee jụọ ama ọ bụ ebe nwere ekelekwe mmiri

yàrá kò egama sinadi kẹmẹ lẹmẹ yàrá do na kẹmẹ lọ nkọ fún wa twenty second of uh, June am I right that twenty second of June that very day mu wa personally by seven o'clock night from Lagos kamo emi ti election ebata nkọ n'aka nsogbu election ugbo ebe ebe nleme ka ngwa unu bụ na anyị na-eme onwe anyị gọọmenti the government take the time wey fit dey that date of june twenty-second to get ever election how cancel that election who wey dey cancel the election yes. work for government yes. i get the even the gbogbo abuna government ah face isa onufulu eba aburondi dey disappoint unu terms of preference unu na-ekwu dị n'akwụkwọ a ị na-amụcha na ị na-anyị three months ebu na in case Norbert Nweji lead to ban. Yes, that went ban. Government they are aware of that ban. The faith is that true. Assurance I know you na anyị nwa personally dịka my chairman si kwu we write to government when it's due citizen line date night of ever a credible election na anyị suru imekwu ya mana first two months I ga-anọ na tebụl a ụmụ wee ga-abụ result ya in ten years time ife anyị na-ayọba ebe unu bụ sọpọt sọpọt anyị ga-etinye nke anyị kwado na anyị bụ sọpọt anyị otu preya everything nwe anyị ga-eme ka unu dị very happy nne biko dịka ma chairman sikwu wetute n'obi ibe dị ọkụ ga-emesitu oyi ọ bụrụ ma nke a na a ga-eme elekshọn na dis gọọmenti

gabi kuma kɔ yɔ kɛlɛ mu yi aa ɛbɛ de si ka kuma ɔtɔ kuma ku bona ndi arɔ ya la yi aburo kiatika kɔmiti nyawo gala bɛ suli ya yɛ lɛ sɔnna. mana ebe nne bụ na ebe awa nọ kịta aka nwa apụsị enyigo ụlọ nwa rọrọ apụsị ọnwa ebe ọnwa mere kịta o ya so wee ka ha bụrụ ọnwa ebe ọjọọ ha mere kịta o ya edebe ifu tụọ na-ekwu na uche ya adị onye bịara chi mgbe ebi eburute obodo n'ụsọ na-edobe obodo na-aga maka ọ bụrụ onye gị na ya okwu si ọba moto echi ọ nọrụ Lagos m ahụhụ chọrọ ịkwado ndị mgbe etu okwu anyị na-elebe anya ma na-ebido anyị anyị agaghị na-ebidobe na ebidobe na ebido ebusi okwu ebe onye ọtụ ọrụ anya na ibe ya ga-atụ ọrụ ɛsɛ deɛ yɛ yɛ kyɛ taa na akɔwa na fone. brother, I'm wearing my little, I'm a woman now. Let's go and know some people were in that place. Gbogbo ndị ọzọ dị affected. Maka ọ bụla ọ bụla agwọ ndị ọzọ dị ụmụ ndị dị affected. Enyere anyị na gbaa dị leta. Ọ bụla ọ bụla na-esonye ya, mma asị na aka m nwere ya. Mana onye ọbụla aka ya dị ya. Aga ma ɔyɛ tɛtɛtɛtɛ ɔyɛ ɔfɔna ati adeɛ nabɛgye ɔna ebu omi ɛfɔ tit akɔ ɔtula ayika ɛna ɛba mɛlu ɔgɔs nga ndi kyɛ ɔyɛ ɔfɔna bɛtɛ la abɛɛ bɛ na from this month wa adi ɔsɛ bɛ ɔna problem yes eti yɛ ebu ina ɛna yɛ bɛtɛ na ina ɛna na agorɔ bi bɛ na ɔma ọ nwere nsị n'ọnya mana ọ bụrụ ọma nyere ndị ebe igbo niile na julaị a wee ruo septemba ndị a ọzọ ee ibe ọfọ nchọrọ ịgwa ụmụ jide n'okpuru ji mitin nwe a na-eme si na akpọchi anya ka anyị ghara depend only on that because ị na anya ha ọlịlị ahụ ọka adịbe so ọ bụ na enwezi ike wee kpọọ ebe na before alị ka a pụtaba onye mara ihe o yiri ka o kwuo n'ọwa ọ bụrụ na nọrọ n'ụlọ ị na-asị ha n'ibe ike kwuru ibe ọnụ onye aka chi abịa ikwuo ebe ọ bụrụ ya ọrụ n'ụlọ na ebe a ebe mere gị mma ndị ebe a na-agụ masa asị gị aka ya na

Abuja ní kábíyèsí. Ẹ ẹ bó ẹni bá ti bá ti dèrò. Ẹ bẹ́ẹ̀ bá sọ fún pé ìgbà kìíní bó ni ilé àtẹ̀ká rẹ̀. Làwọn olùmọ̀ sẹ́kẹ̀tì tó lọ. Làwọn ọ̀ka sẹ́yìn kà sí máa. Akẹ́kọ̀ọ́ la sọ fún mi. Làwọn ọ̀dù. Ẹ̀yin àbálọ̀ ọ̀kọ́ pẹ̀lú olùkọ́ ìlú. Làwọn owó ìlú àti ìlú. Làwọn ìlú àti ìlú. Làwọn ìlú àti ìlú. Um, eventually, you need to go out of gbogbo àgbàbà ọ̀rẹ́ ọ̀kadà gbogbo àgbàbà ọ̀rẹ́ mọ̀ n'àrụ ụmụ ọtụtụ igwe akwụbata na mmụọ ahụ anọ mmụọ ahụ ahụ ndị abụla egwu ebe bụrụ na nwaanyị adịghị anyị mma ebe bụrụ na nwaanyị adịghị anyị mma na ebe ndị ebe ọcha mmadụ abụrụ na ebe bụ na abụrụ na ọgwa ya ka edere ugwu na esi mma mmadụ ebe a o si ebe ugwu gọgwa ebe ndị a ọja ka ndị jụrụ akwụkwọ ndị anyị na tebụl na ebe aka ọsọ ọsọ ndị abụ ndị ndị abụ na ebe na-adịrọ mma ebe adịrọ na-adịrọ mma ma bụ onye ebe ọba ji eme nọ maka na ụlọ mara ebe unu ji eme ka eji weta unu na tebụl unu gwasị unu ka unu mebe ebe ahụ ya adịghị uru mma ọkọsọ si ebe ya dị uru mma n'ebe ahụ ya adịghị uru mma maka na ụnụ mara ebe ahụ na-akpa anyị ebe m na-achọ ka m gwa unu ọzọ bụ unu bụrụ n'obi dịka onye osi bụ oke osisi unu anyị ọsị na ihe okwu ori bụrụ taa na ọbụ ya ka ya eme akọdịbe ebe a mmadụ anọdụ dị eche dị si ebe a asụnaọgwụ ọzọ ya dị ọbụla nkịta ọlele ka anyị pụta asụpụrụ ime anyị pụtala iwe na ọgwụ ọzọ na-aba akpalị ka a na-eme ọgwụ anyị a na-eme bụ iwe maka na oge onye eju eru ese onye ebedi ka ọrụ onye ebedi mmadụ abụọ onye mmadụ ọya na ndị mmadụ ga na mbibi na mmadụ na-eme ka mmadụ ka ịkparịa ara ị akpa Pasi ya go kuma da bakiya na go kai wani yana bi ba babu don go ni go ta kai na ba. No ko ko ya da so da da biya sana. Udi we le go go ala so. Eh no go sia biya. Ko kuma ya go ya na. No mu tiya kai ya ni ko so ni ya ni e ko ni. Awa mo de na so ko ni. E wa e go sia. O so o

cũng cũng như như chúng chúng ta giờ cái những có cho là ungitinamnanga ndeyimwe ungimelenimwe ngokwamuka ndeyi njengokwetanya ngolumulu kwata yobyamweli mikonomo ndima twaneko nilumu njengokwene inga inga inga inga ma yeliitimulu wakudwebe lwakukade wanu naniyabakebanadya nayekolabya magiyemeliwe Tapi mau kita nggak boleh. Kau itu mau, mau itu mau. Oh, itu itu mau jadi apa? Kayak gitu, mau dia, mau dia apa? Siapa yang kerja mu? Thank you.

mana ejikwa ego mana branches n'ụlọ mana ụdị ọbụla m jebidoro n'ọdị mara na-akpa m nna m na-akpụ na asị maka enwe ya asịrị mana igecha dị asịrị were nke bụ ezigbo ife ọ onye iro gị gị asịrị nọ nke ya edozi mgbe nwere ya ọ bụrụ onye otu gị kpọrọ gị asịrị nọ nke edozi mgbe nwere ya ihe dị mkpa dị mkpa ọ bụrụ na asịrị na-adị anyị mma asịrị organisation development amount. So on end up with no well, they no make that today. Almost like percentage of people are coming here high. Then we get next meeting, you know that 10% or 5% here later. That is new with us. That's a really concern, young people. Make our money to like come on board. You must suggest, all you need to take care of yourself at the, at the table. That one are the waters gathered on their localities. One of them like message. Ọbụrụ anatazi agwaba, someone nọ na comfort of his own, agbasịzịa ọgbabazịa ndị obodo, jee miti ndị agha na bụ nọ ndị agha nọ n'ụlọ. Ọ dị unfortunate na achị ịtụ election achị ime ihe, eti ya ọkọ n'ihe ọzọ. Mana nna anyị uru, unu ebe anyị, ọ dị anyị mkpa. Ọ dị anyị mkpa, because obodo na-abachi kama usoro ni wale kwa ka ya kwa kwa na kama ano usuru so we tell people on their own localities yẹn lọ bàtà bí sèé tá ìdè yẹn nù na wọta pọ̀ dẹ na bá yà ni mọ wọta pọ̀ na yà bó fò bá yà gẹ́gẹ́ bó Ah, wait, I got Nutella. Sen här var det sen Mo rẹ̀ rẹ̀ mu. Ẹ amò Emeka Michael retired. Ẹ sọ na onye n'ime wuru n'aji wuru na. Ee, anyị bụ ndị abụghị m ndị ori bemebe. Agara m n'ọgụ. yɛde anɛɛde ayɛ awɛbɛɛ kɛ de nɔbea ɛɛ ɛdɛrɛ nɛ dɛrɛ ma de de nɛ ɔwɔle bɔ kuku oko fi kutia ma ɔso no bɔdu le gu ama mi bɛbɛ nɔdo hɔ ɔmu sɔ yi bɛ ɔgana kalo bɔ yɛ mɛbɛ ne mɔ kutia ɔwa na ayɔ mbɔ le gu oko fi ndị ahụ dị ụdị mmadụ dị otu a na ọ ka mma n'ihi bịara ebe a tu tu uche uche ga-abụ nne ewere emeri ga ọ adị anyị mma apụ m n'ime ahụ n'okwu ọma bụ onwe ya maka na jebena ya emebe ka ọkọ na-agba anyị kama jee isoro wee tụọ ijuru ahụ ọ dabara adị mma ee n'oge nke mbụ Izrel ọ karịrị Mozis Mozis zụlitere Joshua ọ karịrị Joshua mgbe Mozis nwụrụ ọwakọgodo mbụ Izrel sịwa bịa asị adị onye na-eme ka anya dị uru n'oge ugbu ya ka dị ndụ ndị onye ọbụla amaghị chi oyi ebe ya na-ebe echi a na nyama na-ezinụlọ ya ji ebe chineke dị ndụ ka anyị ghara ije wesị ka mmadụ ejebe iche ndị ejebe iche ndị ejebe iche ana m enye ndị ya kpatara nne na maghị aka achịkwodo mmadụ niile ibe anyị nọ bụ ekpere bụ anyị ka na-ekpere ụlọ ekpere mgbe niile ɔnyɛ abeba yi wòle k'i mewu i b'a wɔ fani mu n'o ma a y'a ma wuli yɛ wuli yɛ a b'a fɔ jɛnɛ fɔ a so an ɛ ɛ kɛnɛ ka nɛ kɛnɛ ndi gbole ma ndi kutu kpa yɛ bata ma ndi ka je kuma kɔ de ni n'a yi ma se ma kiri kɛ ɔyɛ kuli mi yɛ ni dɛ y'a ba wu wu mɛ a ye gane bɛ ko ɛmɛ ne ka na ni dɛ ma n'a ma Jesus Christ wa ba yɛ. whatever they Hola.